Luk isi nke iri na ise ma ndị ọnụ ụtụ na ndị mmehie niile na-abịaru ya nso ịnụ okwu ya ndị Farisii na ndị ode akwụkwọ wee na ata sị nwoke a na-anara ndị mmehie nke ọma na-esokwa ha eri ihe o wee tụrụ ha ilu a sị olee mmadụ dị n'etiti unu nke nwere ọgụ atụrụ ise ma otu n'ime ha funarịrị ya nke na-arapụghị ọgụ anọ na iri na iteghete ahụ n'ọhịa ga so nke furu efu ruo mgbe ọ ga-achọpụta ya mgbe ọ chọpụtaworo ya o wee tụkwasị ya n'ubu ya abụọ na mgbe ọ bịaworo n'ụlọ o wee kpọkọta ndị enyi ya na ndị agbata obi ya si ha sonụ m ṅụrị ọṅụ n'ihi na achọpụtawo m atụrụ m furu efu asị m unu n'otu a ọṅụ ga-adị n'elu igwe n'isi otu onye mmehie nke na-echegharị karịa n'isi ọgụ ndị ezi omume anọ na iri na iteghete ndị nchegharị na-adịghị mkpa ma ọ bụ olee nwanyị nke nwere shilin iri ọ bụrụ na otu shilin efunarị ya na-amụnyeghị oriọna zaa ụlọ ya chọsie ike ruo mgbe ọ ga-achọpụta ya mgbe ọ chọpụtaworo ya o wee kpọkọta ndị enyi ya na ndị agbata obi ya sị soonụ m ṅụrị ọṅụ n'ihi na achọpụtawo m shilin nke funariworo m ri asị m unu na otu a ọṅụ dị n'iru ndị mmụọ ozi Chineke n'isi otu onye mmehie nke na-echegharị o wee sị otu nwoke ji ụmụ ndị ikom abụọ nke bụ nwata n'ime ha wee sị nna ya nna nye m oke nke ihe ị nwere nke ruru m o wee kewara ha ihe niile o ji biri mgbe ọtụtụ ụbọchị agabigaghị nwa ya nke nwata ahụ wee kporo ihe niile jee ala ọzọ dị anya n'ebe ahụ ka o mefuru ihe o nwere n'ịdị ndụ nke ịla n'iyi ma mgbe o mefusịrị ihe niile oke ụnwụ siri ike dara n'ala ahụ ya onwe ya wee malite ịnọ na mkpa o wee gaa were onwe ya rapara n'otu onye n'ime ndị a mụrụ n'ala ahụ o wee ziga ya n'ubi ya izu ezi o wee na-agụ ya iwere mgbụgbọ nke ezi na-atariju afọ ya ma ọ dịghị onye ọbụla na-enye ya ma mgbe ọ maara onwe ya ọ sị ọtụtụ ndị egoro ọrụ ole nke nna m nwebigara ogbe achịcha oke ma mụ onwe m na-ala n'iyi n'oke agụụ n'ebe a m ga-ebili jekwuru nna m m ga-asịkwa ya nna emehiewo m megide eluigwe na n'iru gị ekwesịghị m ka akpọkwa m nwa gị ọzọ mee m ka m dị ka otu onye n'ime ndị nke gị egoro ọrụ o wee bilie bịakwute nna ya ma mgbe ọ nọ n'ebe dị anya ugbu a nna ya hụrụ ya o wee nwee ọmịiko na-arụ ya gbaa ọsọ makụọ ya n'olu sụtụkwa ya ọnụ nke ukwuu nwa ya wee sị ya nna emehiewo m megide eluigwe na n'iru gị ekwesịghị m ka akpọkwa m nwa gị ọzọ ma nna ya sịrị ndị ọrụ ya chịpụta uwe mwụda nke kachasị mma ọsọ ọsọ were ya yikwasị ya tinyekwa mgbaaka n'aka ya na akpụkpọ ụkwụ n'ụkwụ ya sekputakwa nwa ehi azụrụ azụ wee ya ka anyị rikwa ka obi tọkwa anyị ụtọ n'ihi na nwa m nke a nwụrụ ya anwụ o wee dị ndụ ọzọ o furu ya efu e wee hụ ya ha wee malite ime ka obi tọọ ha ụtọ ma nwa ya nke okenye nọ n'ubi mgbe ọ na-abịaru ụlọ nso o wee nụ olu abụ na ite egwu o wee kpọọ otu onye n'ime ndị na-eje ozi ka ọ bịakwute ya wee tụọ ya ihe ha bụ bụ ihe ndị a o wee sị ya nwanne gị abịawo nna gị egbuwokwa nwa ehi asụrụ azụ n'ihi na ọ nara ya n'arụ ike ma o were iwe ọ chọghịkwa ịba n'ụlọ nna ya wee pụta rịọ ya ma ọ zara si nna ya lee ọtụtụ arọ ndị a ka m bụ oru gị ọ dịghịkwa mgbe ọbụla m rapụrụ ihe i nyere n'iwu ma ọ dịghị mgbe ọbụla ị nyere m nwa ewu ka obi wee tọọ mụ na ndị enyi m ụtọ ma mgbe nwa gị nke a bịara nke ya na ndị inyom ndị na-akwa iko ripịara ihe niile iji biri ị gburu nwa ehi a sụrụ azụ nye ya o wee sị ya nwa m mụ na gị nọ mgbe niile ihe m niile bụkwa nke gị ma anyị aghaghị ime ka obi tọọ anyị ụtọ na ịṅụrị ọṅụ n'ihi na nwanne gị nke a nwụrụ ri anwụ o wee dị ndụ ọsọ o fukwara efu e wee hụ ya